ụmụnne n'ime chineke ka amara na udo nke chineke nkechasị mmadụ niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezimanụ na nwoke obechukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọld Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gburugburu site n'ime naijiria na n'ime olọgụrụ nke dị n'ime Ibadan na steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọtụkwa ka Chineke wụkwasị ngozi ngọzi nke pụrụ iche n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị na-ịga n'eru n'ụbọchị nke anyị ga-enwe ihe ntụgharị uche na mmụta site akwụkwọ nke detronọmi isi nke iri atọ na atọ ga-agụ naanị amaokwu nke iri abụọ na asaa akwụkwọ nke mozis nke a na-akpọ deteronọmi isi nke iri atọ na atọ amaokwu nke iri abụọ na asaa ebe obibi gị ka chineke nke dị site na mgbe ochie bụ n'okpuru ka ogwe aka mgbe ebighị ebi dịkwa ọ chụpụkwara onye iro na-arụ gị wee sị kpochapụ ka chineke gozie okwu nke a ka onye anyị nghọta nyekwana anyị ndụ na ngọzi nke pụrụ iche si na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ ogwe aka nke ebighị ebi ogwe aka nke ebighị ebi akwa nsọ mere ka anyị mata na ogwe aka nke chineke dị ike karịsịa ihe niile ogwe aka nke chineke na-ebuli mmadụ elu onye egwuregwu si na ya dabere n'ọbụ aka nke chineke na enweghị ọdịda ngwesị na mụ onwe m dabere n'ọbụ aka nke chineke ngaghị ada gị onwe gị dabere na ọbụ aka nke chineke ị ga-afụ na ị gaghị enwe ọdịda ma ọlị ihe ọsọkwanya na-eme ebili mmiri ọ na-atụ ụwa ọ na-akwa gị emo ndị iro ọgbara gị okirikiri ihe ọ anya bụrụ ị ga-akwụdosi elu n'ihi na ọ sị ebe obibi gị ka chineke dị chineke nke dị site na mgbe ochie bụ ebe obi gị akwụkwọ nsọ wee mee ka anyị mata ọ sị na afa jehova dị elu karịsịa ọ sị na n'ime ya ka onye ezi omume na-agbaba were nwee nzọpụta hmm. okwu chineke mara ma okwu chineke dị ukwuu okwu chineke dị ebere chineke na-ebuli elu o bulie mmadụ elu ọ na-ebuli elu na-aga n'elu. ọ bụ na anyị lee anya n'akwụkwọ samuel nke mbụ anyị ga-afụ ụdị mbuli elu nke jonatan bụ nwa eze sọl eze israelu nyere david n'ihi na ọ fụrụ ya n'anya dị ka mmadụ na-afụ ibe ya n'anya karịsịa o wee nye ya uwe ya nye ya mma agha ya nyekwana ya ọbụla dị ihe ike nke a na-eke n'ukwu n'ihi na ọ fụrụ ya n'anya chọọ ka anya ya na-abụrụ ezigbote ọyị mana ebe a ka o jedebere o nyeghị ya akpụkpọ ụkwụ ya ma ihe ọ na-eyi n'ọkpa nke a na-egosi anyị na ọ bụrụ mgbe ochie n'oge nke ha inye nye mmadụ ihe ndị a niile ma enyekwa ha na mmadụ akpụ ụkwụ gị ma ihe na-eyi n'ọkpa ịgwago onye aha na ihe niile bụ nke gị na ịhagoro ịnya ma ọnọdụ gị ma ihe niile iji bụrụ onye ike na mmadụ na-ehagoro bụ na gụọ akwụkwọ Rut, ị ga-afụ mgbe onye nke chọrọ ire ala nke na Naomi mgbe o butere akpụụkwụ ya wee nye n'ihi na na chọọchị boaz wee gụgharazie ihe ndị a niile wee bụrụzi onye nwere ikikere iji wee lụrụ utu n'ilekọta naomi na ndị ọzọ anya wee na-ekwu gịnị akwụkwọ nsọ na-eme ka anya mmụọ nsọ wee na-agbara ya maka anyị tụpụta na ebe a ka ịhụnanya nke mmadụ debere ma chineke chọọ ibuli gị elu o bulie gị elu n'ihe niile lee anya mgbe chineke buliri josef elu n'ala ijipt pọtifa na mbụ mgbe o buliri josef elu o mere ka josef bụrụ onye nwere ikikere niile iji wee lekọtara ezinụlọ ya anya ma maka bụ onye isi ezinụlọ echefukwana na josef ka bụ oru ma mgbe chineke ji aka ya wee bulie josef elu efu na josef bụzi eze na-achị achị nke pọtịfa n'onwe ya na-akpọrọ isi ala nye o si n'ike na n'ike si n'ike na-aba n'ike mgbe chineke kpọpụtara ya na ụlọ mkpọrọ ọ dọkasịrị akwa mkpọrọ niile yipụ ya uwe mkpọrọ wee nyinye ya uwe nke eze n'ihi na chineke ji aka eme nke a o wee chigide wee ruo mgbe ọ nwụrụ mgbe njedebe bịarụsịrị ihe a ka a na-akpọ ogwe aka nke chineke nke ebighị ebi ọ bụghị nke mmadụ mmadụ bulie gị elu taa echi mmiri onye ahụ kọchaa ya ụfọdụ na-akwọzi mmadụ n'azụ ma ụkwụ onye ahụ na-akpụ n'ala nke ha abụghị mbuli elu ma lee ka chineke jizi buli jizọs kraịst elu o wee si n'ike na-aba n'ike bugide elu wee ruo mgbe ọ nọdụrụ n'aka nke chineke n'aka nri nke chineke lee mgbe chineke buliri david elu david wee si n'ike na-aba n'ike ọbụna na o megidere wee megide ọ bụrụzie onye nke nna nna nke eze jizọs kraịst chineke bulie gị elu mbuli elu gị enweghị njedebe ọbụla dị ruo n'ọnwụ ka anyị nwee nghọta n'ihi na ihe ndị ụwa na-achụzi na ihe ụwa na-achụpụga bụ ihe na-akwụsị akwụsị mana anyị nwee nghọta na chineke na-ebuli mmadụ olu obuli onye ahụ elu dị mgbe onye agha gafesịrị akụkọ ọma ya na mbuli elu ya ka ya na-aga n'iru ndị nke chụpụgara ụba ma ndị nke chụpụgara amamihe na nghọta n'ụzọ nke aka ha ị na-ajụzikwa ebe ka ha nọ n'ụbọchị nke taa mana nne nke ogwe aka chineke buliri elu n'ihi na ogwe aka nke a bụ ogwe aka nke ebighị ebi ọ dịghị enwe nkwụsị ọ dịghị agharịpụ inwe ogwe aka nke adịrị n'okpuru gị ọ ga-ebuli gị elu onye iro apụghị ibibi gị ihe nyanya ma mkpagbu ma ụkọ apụghị iripịa gị ma enwetago ịdabere gị n'obi aka nka na nke abụọ nke kachasị ihe niile ọ bụ na ịdabebeghị n'ogwe aka nka ịmanya ihe kọrọ gị amamihe kọrọ gị ikere kọrọ gị ogwe aka nke chineke ka jizọs kraịst gbasara n'obe nke kalvarị wezi bịakwute na m unu ndị eburu ibu dị arọ ọ ga na ibu ama m ibu dị arọ nke ibu ọnya nya adịghị n'otu enweghị udo ọnwụ a na aka ọjọọ bịa gbabata n'ime jizọs kraịst ogwe aka ya dị ike ọkụ dị ire ọ ka na-azọpụta ọ bụ n'ime nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche n'ime ndụ gị hụlata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a kọsara chineke si anyị latawo n'iji ewu n'ụzọ e, dị iche iche n'ụzọ furu efu si anyị latago n'oge dị ugbu a iji wee bụ nke ya mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe udo ọganihu. na nchekwa nke pụrụ iche ka ekpere chineke chukwuma dị nsọ onye nke pụrụ ime ihe niile onye ogwe aka ya dị ike ọbụna dị site na mbụ wee ruo mgbe ebighị ebi dị ndị orige ndị a ndị nke hụlatara si n'oge ugbu a mere ha ebere hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ n'ihi ikikere iri ebe ụmụ gị ka ha kwudosie ike n'okwukwe wee ruo mgbe ị ga-abịa kpọrọ ndị gị ihere agaghị eme ha ma ọlị n'ihi mkpebi nke a n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme ekele dịrị gị chineke n'ihi n'ime gwọ nke gị onye nke mere nke a n'oge ugbu a ma mata na mgbanwe pụrụ iche adịgworo gị unu nwee akọ mgbaama unu nwee ekpere ma ajụjụ n'oge nweta n'igwe kwụ 08056719493 ma ọbụkwa na ka udo nke chineke kachasị udo niile dị ọnụ n'ebe ọ dị ukwuu na-atụkarịkwa n'obi n'uche na akwụkwọ nsọ nke chineke site n'ike na ekpere unu ga-afụ mmeri pụrụ iche n'ogwe aka nke chineke nke dị ike n'ihi jizọs kraịst onye nwanyị amen